ewudu chineke be nwamba ewudu chineke omende ji chineke be ama nkebekwe ama nkebekwe na ama nkebe aka o ama nkebekwe ama nkebekwe na ndị mmadụ egbuo m esi aga ije obi n'elu ụwa ji mara na m nwanne m o esi aga ije obi n'elu ụwa ji na m nna m o onye nwe ndị ejoji dịbole mee onye nwe ndị ejoji akpụ ụwa ụwa siri ike akpụ ụwa ụwa siri ike akpụ ụwa ihe m ejerela ya ma ụwara mara ya o ya ajụma ole ma ọ ga-ije akwụ akpụ ụwa wakpo ụwa ụwa chịkwarike ọ wakpo ụwa ụwa chịkwarike ọrịa nwa ji naga ya gwa o ama mkpa m ji ọrịa nwa ji gbaga ya gwa o nda mama m nwanyị obiọma m lee nne ọma meje mọnụ onye ọma chọlaba n'igwe mama mụrụ maka lakpoligwe ụmụaka m eze ebe ndachedamadi ndapụrọfụ nwenye ebula m nwoke ọma hụrụ atamama m alakpụla kristian nwenye ebula le prọfesọ nwanyị ụmụhie onye ọma meje m na bula mama na mma akụ ụwa ụwa siri ike ụwa ụwa siri ike ụwa anyụma nsogbu we ole ọ ụwa ụwa Ọ ụwa ụwa bela chimu papa onye iligwe nanụ ebela makpụ ụwa bela chimu eligwe nwanne m mamule! ubeji mambo akwụwa wenye mgbe ejebrela nne ya mụwararawe bọlamichasị mụ chali nwụzọma nne mụ ọnụrebụlụ chali nne aka onye eze nwokọma ọnwụ bada nga o dịkwa ngaji ọla mgboyi krisani chukwu nne nepa ọchagharị e. ọmara nami ndị ezele ndị anya nwokwu na-agaghị e. nwanne m akwa ụwa ụwa siri ike o honorable secretary eniyutile Owerri ụwa siri ike o nwa amadi nne m meje mọnụ e ndaga ebu meje aka e ụwa siri ike o alaeze ọba ebe nne ọba ebe ọba ebe meje prọjọ bịala ego akpọ ụwa ụwa siri ike ile ụwa siri ike akpọ bụ ihe nwejebela ya ụwa mara ya jikwara o akwa ụwa ụwa jikwara ike o ji ihe nwata wee ya o aka aka ga-elu wee wedana o ji ihe nwata wee ya aka aka gị wedana ya ọma mara m okwule o mekwasọdụ okwu dụrụ ya ọma ama nwụchi anya ya o mekwasọdụrụ adụ ya ndị nna njekele ekele ekesi n'ibe nnamdi edozie orijie onye ọma mejiri m akpa ụwa siri ike mama mama labagali maga chụrụ nwambe chụrụ nwambe chega n'ugwu echụbagala ya ndị iro ya chinwuo na mgbuo ịmarakwa nnacha mma na mma nwa ye anwambe wekwara ike iwu onye eze alowere nwanne nwambe chụrụ chụrụ nwa mbe chụrụ nwa mbe chịga n'ugwu ka chụrụ nwa mbe chụrụ nwa mbe chịga n'ugwu ị na ya ndị iro ya chi ngwo ị mara nnacha mmanụ na mma ọbụla sọ anwa barisa gas mo kan ma meje mọnu ye barisa gas amadiye alumeche ndu mo kan ma alumeche ndu ofowere owere wesi mo kan ma nwanne meje mọnu ye bịanụrụ bịalenu mo maga chorokpa nwambe chorokpa nwambe tigakwa n'ugwu echobagarala ya ndị iro ya si na nwamba egbe kpana site na awụkwa n'oye eze damiye nwamba chọrọ maga chụrụ kpanwambe chụrụ ga chigakpanụ ya okechukwuke united states of america ee eh. nwoke ọma onye ọma nye ji monde mọdụ elu ụwazi anya agụga na nwambe nwoke ọma eh, nụkwanolu omeka fụrụ n'anya wa n'ọfụ igbo land meji mọnụ royal prince of igbo iruka eh, nwanne ebe ji aga o oh. onye ọmasị gị biko bịa lele m iruka abụba e London base bịa lee m ifekoe nwoke ọma meje mọnelu ụgbọ wanye ifekoe onye abụrọ nwekwa nna kochi E mara akpala shama na mma ọwụla o anwambe gbekwanasike ụkwa n'onye ezi anwambe ahụ nwambe jụrụ nwambe eche n'ọhịa ala were anyị